ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne obi nwoke obichukwu tony chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime olugweru nke dị n'ime Ibadan na steeti ka ozi ọma si eru unu nso ugbu a ọzọ ka amara udo nke chineke dị chesara unu n'ebe ọ dị ukwuu si na jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke ihe ya ga-eji wee mee isi okwu ma isi anyị ga-agụpụta wee mere isi ebe ntụgharị uche n'ụbọchị nketa ga-abụ na akwụkwọ abụọma akwa abụọma isi nke anọ ga-agụ naanị amaokwu nke asatọ abụọma dịka david dere isi nke anọ amaokwu nke asatọ ọ sị n'udo ka m ga-eji otu mgbe ahụ dị n'ala rara ụra n'ihi na gị onwe gị jehova naanị gị na-eme ka mbiri na ntụkwasị obi ka chineke were ebere n'afọ nwa ya gọzie okwu nke a ka onye anyị ndụ nye anyị ihe ekwenye anyị ngọzi nke pụrụ iche na nghọta okwu ya n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe a ga-eji wee mere isi okwu ma isi akwa anyị n'ụbọchị nketa ga-abụ jizọs ezi jizọs ọ bụ na anyị legharị anya n'okirikiri anyị ebe anyị bi ebe anyị na-azụ ahịa ma ebe a na-eji akwụkwọ ma na ngalaba dị iche iche nke ụwa anyị ga-afụ na udo adịrọzi udo adịzi n'obodo enwere ọgba aghara n'ebe dị iche iche enwere ihe mberede ma ihe mgbakasị ahụ dị n'ụzọ ebe obibi mmadụ bi o nweghịzi onye nwere ike ịsị lee ka udo si wee gbaa okirikiri n'ebe ya bi ma ọ na obe obodo dị ma ọ bụkwanị na ebe mmadụ bi n'agbanyeghị na enwegasịrị ihe dị iche iche atụmatụ dị iche iche ndị ọchịchị ma ọ dị obodo tụpụtara iji wee mee ka enweghị udo enwezi ndị nwegasịrị nkwadobe dị iche iche ka afụ na udo dị n'obodo ụfọdụ ndị a na-akwụ ha nnukwute ụgwọ enwere ihe dịka ndị ndị amị ma ndị uwe ojii ma ndị ihe dịgasị iche iche enwere iji wee na-eme ka ha kwalite udo n'obodo ma ilezi anya ịfụ na ọbụna dị n'atụmatụ niile nke a enwetara udo adịghị n'ihi na onye bụ ezi udo bụ jizọs kraịst akwapụrụ ya n'ahụ. mmadụ wee na-achọzi udo ebe udo na-adịghị alaeze na-ebilite megide alaeze ka ha were nwee udo mmadụ na dị megide mmadụ ibe na-eche udo ma ihe ndị a niile ọ bụ bụrụ mmadụ ịgba aka wee na-achụ ihe na-ata arụ chineke ekewuo mmadụ ihe. wee nye anyị ihe niile nke anyị ji wee ji ebi ndụ mgbe o kere adam na iv tinye n'oge nke idem udo nke chineke nke kachasị udo niile ka o ji wee chọọ ha mma wee ruo mgbe ha dahiere wee mehie owe megide chineke ha wee udo ha wee funarị ha ụjọ wee bịa mmadụ wee zuzie wee na-asị chineke n'ihi na ya gba ọtọ n'ọnya ka ha ji wee zuo mgbe ahụ udo nke chineke efunarịgo ya o were zuo ụjọ wee na-achọ chineke ma mgbe chineke chọrọ ịkpọlata mmadụ mgbe o nyere anyị jizọs kraịst nwa nke ọmụ naanị ya o wee bịa wee jee ozie dịka mmadụ wee were onwe ya wee chụọ àjà n'obe nke kalvarị ka o wee kpọlata mmadụ mmadụ nke furu efu mmadụ nke jehiere mmadụ nke dara n'ala ka o wee bulite mmadụ ọ sị na ya bụ ezi udo ọ sị na udo ka ji bịa ịnatawa udo nke chineke a ị nwere udo na ndụ gị ịma ezi udo a bụ jizọs kraịst idina n'ala chọọ ịrara ụra ị na-anwụchi anya gị na abụghị arara ụra kwere na chineke ga-echebe gị ị pụọ na ị chọrọ ịga njem mana o nwere ebe ị chọrọ ịga iji udo nke chineke were aga ị e nwere ntụkwasị obi na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-alụgide ruo ọgwụgwụ ihe a bụ ajụjụ nke na-apụghị zara onwe gị chineke ekewogo chọọ gị mma nke pụrụ iche ma mmadụ na-achọzi ụzọ nke gbagọrọ agbagọ ihe wee na-emebizi ihe wee na-agbagọ karịzie udo nke chineke ka dịrị ndị na-achọ udo nke chineke ọ bụ na ịchọ udo nke chineke ị ga-enweta udo chineke n'ihi na ọ sị na ndị nke na-achọ ya ga-achọta ya ịchọwo chineke ịchọwo udo ị ka gị na chineke dịrị n'otu ọ bụrụ na ị nwetabeghị udo nke a ohere dịrị gị oge ugbu a iji nweta udo nke chineke n'ihi na oge nke anya na ụwa nke anya nọzi n'ime enweghịzi udo ma naanị ndị nke nọ n'ime nke chineke bụ ndị nke nwere udo nke pụrụ iche naanị ndị nke nọ n'ime chineke bụ ndị nke nwere udo nke ịrara ụra udo nke iji wee gaa njem wee lata n'udo udo nke iji wee biri n'ụwa nke a nke ọnwụ na mfu na agha na mbibi jupụtaziri ebe niile naanị okwukwe n'ime nke chineke ịnabata nwa ya bụ jizọs kraịst na mmụọ nsọ nke chineke nke na-ebili n'ime mmadụ na-agba ama bụ ihe na-eweta ụda akwụkwọ nsọ chineke n'ịtụgharị ubi n'ịtụgharị uche n'ime akwụkwọ na okwu nke chineke bụ ihe na-eweta ụda ọsị udo nke chineke nke kachasị udo niile nke kachasị mmụta mmadụ niile dịrị unu chineke na-enye udo ego anaghị enye udo mmadụ adịghị enye udo mmanya na-aṅụ aṅụ nke na-aba n'anya na nke na-eduzi arụ adịghị eweta udo naanị chineke na mmụọ nsọ chineke bụ ihe na-enye udo mkpụrụ ọgwụ adịghị enye udo ihe ọṅụṅụ na ihe a na-ese ese na nwunye ọma na dị na ụmụ ọma na asambodo nke elu na nke ala adịghị enye udo n'ihi na ihe ndị a niile nwere njedebe ihe ndị a na-akwụsị akwụsị mana udo nke chineke adịghị akwụsị akwụsị jizọs kraịst bụ ezi udo naanị okwukwe nke nwere n'ime jizọs kraịst bụ ihe ga-ewetara gị udo n'ime ndụ gị bụ ihe ga-ewetara gị udo na ọnwụnwa gị bụ ihe ga-ewetara gị udo na mgbe ụwa na-atụgharị gị mgbe ebili mmiri na-atụgharị gị naanị udo ka Chineke chere mgbe na-asị ebili mmiri ọbụla nke na-atụ n'ime ndụ gị n'ezinụlọ gị n'obodo gị n'ebe na-azụ ha enyeghị iwu ha bịara njedebe n'ogede ugbu a n'aha jizọs mma kụnwa na nwunye kwesịrị inwe ikikere iji wee nye iwu a n'ihi ebe ọbụla ịnọ ịnọ mgbe ibiri mmiri agha ga-ebilite mgbe onye agha ga-ebilite mgbochi ọbụ agha ga-ebilite megide gị isi a dere n'aha jizọs udo nke kachasị ihe niile udo nke mkpụrụ obi e wee mee ka ị pụọ gị wee nwere onwe gị naanị ịga ịnabata jizọs kraịst dị ka enwe gị na nzọpụta gị na ọ bụrụ enwebeghị nke a bụ ihe dị ewetara gị udo nke a ịchọrọ ịnabata jizọs kraịst dị ka na nzọpụta gị hụlata isi n'ebe ọ bụla nọ si ya chineke na-egaghị iwu na-enwego ngago n'ụzọ nke na-ekwesịghị wee ga enweta ha udo ma na-echekọtago ịnwetago nwee nghọta n'ogodo ugbu a na-echekọtago ịnara udo ya oge ga-enye gị udo a n'ebe pụrụ iche na jizọs kraịst bụ onye nwanyị ka anyị chineke onye nwanyị chineke nke pụrụ ime ihe niile chi nke kachasị chi niile chi nke na-enye udo chi nke na-enye ndụ ebighị ebi chi nke na-enye amara nke ngozi ihe na-esi n'aka ya abịa lee ndị origi ndị a ndị hulatara isi n'ogodo ugbu a onye nwanyị tabi afa ha kacha afa ha n'akwụkwọ nke ọnwụ na akụkọ n'akwụkwọ nke mbibi na ihe mgbagharị dị iche iche onye ma deba afa ha na akwụkwọ nke ndụ na nke udo n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ekele dịrị gị chineke n'ihi imewo nka nwanne m nwoke na nwanne nwaanyị gị onye na-ege ntị n'oge dị ugbu a chineke emeworo gị amara kwudosi ike n'okwu ya n'okwukwe na isi ụzọ ya ị ga-afụ ihe mgbanwe nke pụrụ iche site n'ugbu a were mgbe jizọs kraịst ga-abịa kpọrọ ndị ya nke ga-ego na onwe ya esoketa oke matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ndị lif Word Redemption unu ga-enweta m nụchọ ihe akọ mgbaama ekpere na ndụmọdụ nke pụrụ iche nweta ga-enweta n'igwe okwu 08056719493 ma na 08132900111 udo nke chineke nke si udo na-edero n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen